ndị kwụrụ ụgwọ ihe omume a bụ ndị otu na ndị enyi Joyce meya Ministries. ị nwere ike itinye ike n'ime ndụ gị site n'otu isi eche echiche ma ọ bụ na ị nwere ike ime onwe gị ka ị ghara isi ike site otu isi eche echiche ikwesịghị ị na-eche ma ọ bụ na-atụgharị uche na ihe ọbụla nke batara n'isi gị ị kwesịrị iche echiche banyere ihe ị na-eche maka ya ọ bụrụ na ihe ị na-eche adabaghị n'okwu Chineke akwụkwọ nsọ gwara anyị ka anyị tụpụ echiche niile na-ezighị ezi ma dọrọ echiche niile na-agbụ ruo na nrube isi nke Jizọs Kraịst ọ na-atụ m n'anya ogologo afọ niile m nọrọ n'ụlọ nzukọ ma ndụ m adịghị mma ma ahụrụ m chineke n'anya amụrụ m ọzọ amaara m na enwekwara ike ana m aga eluigwe ma ọ bụrụ na m nwụrụ na enweghị m obi ụtọ enweghị m ọṅụ ma ọ bụ udo amaghị m onye m bụ n'ime kraịst enwetụbekwaghịnụ m ozi ọma ọbụla banyere echiche m ma otu ma akwụkwọ nsọ juru n'ime akwụkwọ nsọ banyere echiche obi n'ezie otu n'ime ihe romans isi iri na abụọ na-ekwu ọ sị na na naanị otu ụzọ enwere ike isi nwogharịa anyị bụ site n'ime ka echiche obi anyị dị ọhụụ ịmụta otu esi eche echiche otu Chineke si eche echiche ole n'ime unu na-eche na ha ka nwere ụzọ ịga ịgbagote iche echiche otu Chineke si eche ya mere anyị niile nọ n'ebe a n'abalị a edeela m akwụkwọ atọ banyere echiche obi tinyere na enwere m akwụkwọ mmụta banyere uche obi edeela m the battlefield of the mind nke a maara nke ọma deekwa power thoughts nke na-akụziri anyị otu esi eche echiche n'ụzọ nke nzube nke ga-eweta ike n'ime ndụ gị ị nwere ike itinyekwu ike na ndụ gị otu isi eche echiche ma ọ bụ imekwa ka ike gwuo gị site otu isi eche echiche n'abalị anyị ga-eme ihe ọmụmụ nke atọ nke ihe ọmụma nke a na-akpọ otu echiche gị si emetụta mpụta ihe gị na mmetụta nke ahụike gị na mbụ ka anyị kwuo banyere echiche na nchegbu Ị ma na ị nwere ike ichegbu onwe gị site n'otu isi eche echiche? Ị bịa gị si mba ọ ọnọdụ m, mba ọ bụ otu isi eche echiche banyere ọnọdụ gị. Ma Chineke enyela anyị ọsịsa ọsịsa n'ezie ọsịsa nke dịkarịchara mfe nye nsogbu ọbụla ma ọ na-ewe ọtụtụ n'ime anyị oge ndụ ha niile ịmụta ya. Ka anyị lee anya n'akwụkwọ ilu isi atọ amaokwu nke ise ruo asaa. dabere na tụkwasị obi n'ime ma nwee ntụkwasị obi n'ime Chineke site n'obi gị niile na uche gị lee e nwere ọtụtụ akụkụ akwụkwọ nsọ nke nwere echiche obi n'ime ha mana n'ihi ụfọdụ ihe anyị anaghị ahụkarị ha ugbu a mmadụ ole na-eche na ha na-atụkwasị Chineke obi ma ha na-esogbu onwe ha mgbe niile n'ezie lee ha anaghị atụkwasị chineke obi site n'obi ha niile na uche ha niile ha nwere ike iche ịtụkwasị chineke obi echere m ọtụtụ afọ gara aga achọrọ m ịtụkwasị chineke obi achọrọ m iche na atụkwasịga m chineke obi mana ọ bụ ihe mmepe anya nye mgbe m bịara chọpụta na ruo okwe na m ka na-echegbu onwe m ma egwu ka ji m mana aka m chọrọ ị na-achọpụta ihe niile n'aka m mgbe ahụ n'ezie atụkwasịgaghị m chineke obi n'ezie dabere na tụkwasị obi n'ime tụkwasị obi gị na onye n'obi gị niile na uche gị niile ma adaberekwala na nchọpụta na nghọta nke gị mgbe a gịnị ka nke ahụ pụtara anọrọla na-atụgharị uche gị gburugburu gburugburu nsogbu gị niile na-achọ ịchọpụta ihe na-eme na ihe ị kwesịrị ime gịnị mere Chineke gịnị mere ruo ole mgbe Chineke ruo ole mgbe aghọta chineke ihe ihe a ji na-eme m ịma naanị jụọ chineke na okwukwe chineke onwe ihe ọ bụla ị chọrọ ka m mara ebe a gosi m ya ọ bụrụ na o nwere ihe ị na-achọghị ka m hụ egosikwala m ya anyị nwere otu ihe ime mgbe anyị nwere nsogbu nke a bụ ikpe ekpere ma tụkwasị chineke obi kpee ekpere ma tụkwasị chineke obi ugbu a ama m na nke a dị mfe ikwu karịa ime ya dev gwara m n'afọ ndị gara aga sị gịnị mere ị gaghị ewere mkpa gị nyefee chineke ma tụkwasị ya obi gịnị mere ị gaghị enyefechasị mkpa gị ma tụkwasị chineke obi ọ dị mma achọrọ m ime ya mana enweghị m ike ime ya n'ihi na aghọtachaghị m ihe m nọ na-akụziri gị n'abalị a nke a dịrị ndị ụfọdụ mfe karịa ndị ọzọ mana nke a bụ ihe ịma aka n'ihu nye ọtụtụ mmadụ n'ime anyị karịa mmadụ ole na ole ma akwụkwọ nsọ na-aga n'ihu ikwu sị ọ bụrụ na anyị ga-atụkwasị obi n'ime dabere na onye nwe anyị ma were obi anyị na uche anyị niile tụkwasị na ya ghara ịdabere na ọhụhụ nke anyị na nghọta nke anyị ma na-achọ iru ya n'ụzọ anyị niile ma ọ ga na-eduzi gbazie ma mezie ụzọ gị ma ahụrụ m amaokwu nke ọzọ n'anya abụkwala onye amamihe n'anya nke gị nke ahụ masịrị m anyị amachaghị ihe nke idu ndụ anyị anaghị m achọ ịkparị gị mana anyị amachaghị ihe amachaghị m ihe ruo nke ị na-eme ka ije ozi a na-aga n'ihu amatara m ụbọchị a ịma na akwụkwọ nsọ si na chineke na-ejigide ihe niile nọ n'ime ụwa site n'ike nke okwu ya ugbu a chee maka nke ahụ n'ime ụwa a niile ejigidere ya ihe ọbụla n'ọnọdụ ya n'ihi na chineke si na ya nọrọ ebe ahụ ya mere echere m banyere ya dị ka ọ dị mma ọ bụrụ na nke a bụ chineke na nkeji abụọ mana ihe niile nọ n'ije ozi a nkụzi niile achọrọ m nzisa niile achọrọ m ihe onyonyo redio ego ego niile ma ndị a na-ewe n'ọrụ ma ihe niile na-aga n'ihu n'ihu ụlọ ọrụ anyị dị iri na asatọ gbaa ụwa gburugburu na narị asatọ bụ ndị anyị were n'ọrụ na ụlọ anyị niile na ihe niile na ihe ndị ọzọ ọ bụrụ na chineke gara pụp <laughs> ihe niile ga-emebi olee otu onye ọbụla n'ime anyị ga-esi mara ihe nke ọma ị na-arụ ihe ndị a niile ya na-aga n'ihu Ma Chineke arọpụtarala anyị ụzọ ka anyị ghara ị na-atagbu onwe anyị n'ahụ mgbe niile, na-enwe nsogbu nke ahụike nke pụtara ihe mgbe niile nke isogbu onwe butere site na naanị ịtụkwasị ya obi. Hibru isi anọ amaokwu nke atọ na nke iri ma anyị ndị kwerenụ na-ege ntị na-atụkwasị obi ma na-adabere na Chineke na-abanye n'ezumike ya. dị ka nkwubi okwu ya na ndị na-ekweghị agaghị abanye n'ezumike ya mgbe ọ sị ana m aṅụ iyi n'iwe m na agaghị abanye n'ezumike m ma nke a ka o kwuru n'agbanyeghị na ọ rụzuola ọrụ ya ma kwado ya na-echere ndị niile ga-ekwere site n'okike nke ụwa ugbu a ikwere na-esite n'okwukwe mana ọ na-esitekwa n'echiche anyị ekwenyechaghịrị m Chineke ọ bụrụ na adịghị m eche na chineke nọ na nke a ọ ga-elekọtakwa ya aga m eche nke ahụ site na nzube agaghị m eche na-ele anya na echiche ahụ ga-abịa daba n'isi m na nzube enwere m ike iche agaghị m achọ ịma ihe ọ dị ka ya na ndụ m ekwenyere m na chineke na-arụ ọrụ nke a bụ otu n'ime ihe ndị na-amasị m iche echiche na ikwu achọghị m ịma ihe ọ dị ka ya ekwenyere m na chineke na-arụ ọrụ ịma mgbe ị nwetara mmeghe ụzọ n'otu ntabi anya nke ahụ apụtaghị na Chineke kpebiri ịrụ ọrụ n'ime ọnọdụ gị n'oge ahụ ọ nọ nnọọ n'ọrụ mgbe niile ugbu a n'otu ntabi anya gị nweta mmepe ụzọ ugbu a ka anyị kwuo na Chineke nọ n'ọrụ ugbu a n'ime ndụ m nke ahụ ọ na-atọ ụtọ ugbu a ọ sị na ọ rụzuole ọrụ ya site n'okuku ụwa nke a masịrị m ime otu ihe anyị anaghị eche Chineke ma otu ime ihe ọ bụla emechaala ihe niile naanị ihe anyị kwesịrị ime bụ ikpe ekpere nara ya site n'okwukwe ma debe ezi omume ruo mgbe anyị ga-ahụ mpụta ihe ya bịanụ ka m kwuo ya ọzọ anyị kwesịrị ikpe ekpere anyị kwesịrị idebe ezi omume nọrọ n'okwukwe ma tụkwasị obi kwerekwa na Chineke nọ n'ọrụ ruo mgbe anyị nwetara mmepe ụzọ anyị ihe niile si n'aka Chineke na-esite n'okwukwe na ndidi abịa anaghị enweta ya site naanị n'okwukwe ị ga-ekpe ekpere ma cherekwa enwere m ike ikwe gị nkwa na ị ga-ekpe ekpere ị ga-echerekwa ma ọ bụrụ ekpere ịma anyị nwere ike ikpe ekpere ma nweta ya anyị agaghị inwe nsogbu ọbụla n'ịtụkwasị Chineke obi ma mgbe anyị kpere ekpere ma anyị cherekwa anyị cherekwa anyị cherekwa anyị cherekwa ma ya ahụghị ihe ọ bụla ka ọ na-eme mgbe ahụ ka onye iro na-agbalị imeju echiche obi anyị na ihe ụfọdụ n'ezie Chineke ahụghị gị n'anya ị nọ na mmehie o nwere ihe ọjọọ i mere n'ezie nke a ga-emekwara gị mgbe ahụ ka ị kwesịrị imepe ọnụ gị amara mma dị nsọ bịanụ ma ị kwesịrị ịsị Chineke nọ n'ọrụ na ndụ m ugbu a ma aga m anata ihe niile nke chineke kwere m na nkwa ịtụkwasị chineke obi na-eme ka anyị banye n'ezumike ya ịma ezumike abụghị ịkwụsị ọrụ ọ bụ izu ike dị ka ị na-arụ ọrụ mmadụ gwara m ị na-ada nnọọ jụụ mgbe ị na-akụzi ihe n'ezie ọ bụ otu ọ dị n'ihi na ee ana m arụ ọrụ mana ana m enwe ezumike n'ime Chineke dịka m na-arụ ọrụ ana m atụkwasị ya obi n'okwu ọzọ ọbụla agaje ịpụta n'ọnụ m ee amụọna m ihe kwado amụrụ m nnọọ ihe nke ọma ma atụfuru m ọtụtụ oge ị na-agụgharị ihe ndị a mana n'eziokwu amaghị m ihe ọzọ nke ịgaji isi n'ọnụ m apụta ya mere ana m atụkwasị Chineke obi ana m atụkwasị Chineke obi maka iru ọma ana m atụkwasị Chineke obi maka ndị mmadụ ndị ga-abịa ana m atụkwasị Chineke obi maka nzọpụta ana m atụkwasị Chineke obi ka onyinye dị mma ihe ọ bụla nke anyị na-eme ọ bụrụ na Chineke obi anyị ga-eme ya na ezumike ugbu a ọ bụrụ na m nọ n'elu ebe a na-eche ihe ị na-eche banyere m ma ọ bụ na-atụ ụjọ na enwe onye ga-abịa ma na ụjọ na anyị ga-esi ebe ala na-enweghị ihe anyị nweziri na-atụ ụjọ nke atụ ụjọ nke ọzọ aga m anọ na nnukwu ọgba aghara mgbe m bidoro iso ozi ọma ọhụrụ ana m enwe ụjọ ana m agwa gị onwe onye bụla nke e ghere ughere ma ọ bụ lere anya na elekere ya ma ọ bụ onye buliri pụọ obi m ga na-ama jijiji ya dị m ka ọha ahụghị m n'anya mana aga m agwa gị na anọ m na-arụ ọrụ na mpụta ihe mana ana m arụkwa n'ime ọ bụchaghị nsogbu ị nwere ike ịrụ ọrụ na mpụta ihe mana ị ga-arụsi ọrụ ike mgbe ị na-ezu ike n'ime bịa nwere onye nọ ebe a n'abalị a ọ bụrụ na ị na-enwe ezumike n'ime gị ị ga-arụsi ọrụ ike na mpụta ihe ma ike agaghịkwa agwụ gị amen ịtụkwasị Chineke obi anọ m na-eche nke a n'oge ndị a nke a bụ ihe kachasị na-achụpụ nchekasị n'elu ụwa naanị si ịma chineke amaghị m ihe m ga-eme n'ime ọnọdụ a ọ bụrụ na enweghị ịchọ ka m mee gị igosi m ọ bụrụ na igosi m ihe ọ bụla agaghị m abanye n'oke ọrụ nke anụ arụ na-achọ imezi ihe m na-amaghị otu m si emezi ya ana m atụkwasị gị obi mana aga m aga n'iru ị na-akpọrị ndụ m gị na-arụzi ọrụ na nsogbu ahụ nke ahụ edoghị gị anya akwa ya Ugbu a ma echere m na ọ bụrụ na m ga atụkwasị obi m na mkpụrụ ọgwụ, wee na ere ya dịka ntụziaka, <laughs> mana n'eziokwu enwebeghịkwa m ya, mana ana m enweta ọkara otu karama nke ga ejupụta na mkpụrụ ọgwụ nke ntụkwasị obi. ma ntụziaka otu esi aṅụ ya ga-abụ na-aṅụ ya mgbe ọbụla ị chọrọ ya agakwaghị enwe aṅụ feele ya n'ọgwụ a ihe ọ ga-ebute bụ ọṅụ udo ezi omume <laughs> amen were ntụkwasị obi Nchegbu nke sitere na ndọkasị arụ nwere ike ịkpata ọtụtụ ọrịa nke anụ arụ. itinye akwara na nsogbu, isi ọwụwa, ịkụ ume ọkụ ọkụ, obi iti eti, akwara ọzụza, nsogbu afọ ọzịza, afọ mkpọshi na afọ ọsịsa. Nwoke atụwali nwaanyị ime, nwaanyị ahụghị nsọ ya nke ọma, ịda mba n'obi, hụrụ atụ n'anya. Nchekasị na-esite n'echiche na-ezighị ezi. chineke hụrụ gị n'anya ọ ma maka nsogbu gị tupu nsogbu ahụ abịakwute gị o nwere ike ịbụrụ gị ihe mgbagwoju anya mana ya onwe ya ọ bụrụ ya ihe mgbagwoju anya ma chineke nwere atụmatụ wee nye nke a maka mmepe ụzọ gị na nnapụta gị ma naanị ihe ị na-eme bụ ịga njem ka ọ pụta ìhè ma na-echere ya ka ọ pụta ìhè mana achọrọ m ikwu nke a n'abalị a na ị kwesịghị ihi ụzọ otu m si hie ị kwesịghị ịnọ na mgbagwoju anya n'oge niile ị nọ na-echere ma na-enwe obi ụtọ naanị mgbe ị nwere mmepe ụzọ a ọ bụ ihe nzuzu ime nke ahụ n'ihi na ọ bụrụ na ị nweta ihe ị ugbu a ọ gaghị ete aka otu ihe ga-abịa mee na ndụ gị gị wee baa ahụkwe n'ọnọdụ ahụ niile ọzọ ana m ekwu eziokwu ma ị ma ihe mere ma njem anyị na chineke ọ bụrụ na anyị nọgidesi ike n'ime ya ọ na-agbanwe anyị mana otu n'ime ihe ndị anyị ga-enweta n'ime ya ma oge na-aga bụ ị ga-ebido na-amụta otu otu o si bụrụ ihe na-abaghị uru ị na-echekasị banyere ihe nke na-enweghị ihe ịma ị ga-eme banyere ya mana echeghị m nnọọ na anyị nwere ike izi ozi ọma ọbụla nke ga-eme onye ọbụla ka ọ ghara ị na-enwe nchekasị ruo mgbe ha merụrụ ya ya eju ha afọ ike agwụ ha banyere ị na-enye onwe ha nsogbu N'ikpeazụ ha enweta mkpughe ahụ na nke a bụ ihe na-abaghị uru na ọ dị ka ị nọ n'oche na-anyagharị anyagharị na-anyagharị ụbọchị agwụ mana onwe ebe ọ bụ ebu ga-aga onwe ebe ị ga-aga ihe ọ bụla dị ka echiche ọjọọ ma ọ bụ nke na-abụghị nke si n'ebe Chineke ọ nwere ike iwepụ ga ike anyị anyị ga-ekwu n'abalị a banyere echiche na-ewepụ ikikere na echiche na-enye ikikere n'ihi na ike agwụla ndị Amerịka ike agwụla ha ọ bụrụ na m ajọ n'abalị a mmadụ ole n'ime unu na-enweghị ikikere nke ha chọrọ maka ụbọchị ndụ ha niile aka ole ga-ala elu ọ dị mma chineke m nwanna lee e nwere ohere na n'otu a m ha ahụ dị m mma karịa ụfọdụ n'ime unu ndị dị afọ iri abụọ afọ iri atọ afọ iri anọ ọ anyị n'ihi na enwere m iru ọma. Ọtụtụ ihe ndị na-enye anyị ikikere na-esite na ihe na-eme n'ime ndụ anyị. Ọtụtụ ihe na-akpata ikikere na-esi n'ime anyị apụ sitere na ihe ndị na-eme n'ime ndụ anyị. Di m nwere ezigbo ahụike nke gaara ịbụ ihe mkpasu iwe. Ọ pụtaghịkwa na ọ bụ n'ụzọ jọrọ njọ mana ana m achọ ikwu dịka Ma ịma ugbu a o nwere oyi, ọ bụ ihe siri ike nke ya onwe ya ihe dị otu ahụ. Ma n'ezie ọ bụrụgodị na ọ na-eme n'ihi na mgbe ụfọdụ ana m enweta ọrịa m sị ya ee na ọ na-emesi m ike ya sị nke a mekwara m n'izu gara aga ruo ụbọchị anọ m sị ya gịnị ka i jiri gwa m ngwa na onwe ihe ị ga na-emeli maka ya ma ọ bụrụ na m gwa gị ma ọ na ọ na-aga na-aga nnọọ n'ezie abalị bịa mee edina n'oche m dev na ọ na-agagharị na-eme ihe ndị ọzọ ọ ga na-agagharị ọ na-adị nnọọ mma mana n'otu a echetara na asị m na mụ na ya alụọla afọ iri anọ na asatọ naanị ugboro abụọ ka dev si m na ọ hụghị mmadụ n'anya ikikere ole ka ị na-atụfu ị na-akpọ ndị mmadụ asị bịanụ ikikere ole ka ị na-atụfu ị na-ewe iwe ikikere ole ka ị na-atụfu ị na-eme anya ụfụ ụbọchị ole ka ike gwụrụla gị ruo ụbọchị ahụ niile n'ihi na ihe ụra n'abalị fotere ụbọchị ahụ n'ihi na iwe na-ewe gị banyere mmadụ gị laba ụra onye anyị na-ewere iwe dị na gị n'akụkụ n'abalị ahụ niile n'ezie enwere m ike ịgwa gị abalị ole n'oge gara aga ekele dịrị Chineke ogologo oge gara aga aga m ehi n'ute nkịtị n'ihi na iwe na-ewe m n'ebe dev ụlọ m laba ụra ka m mara imetụ ya ahụ anaghị m emetụ gị ahụ echedila na mụ na gị ga-abịa ịmịcha ọnụ n'abalị a n'ihi na ọ gaghị enwe isi n'abalị a iwe na-ewe m ebe ị nọ abalị ole ka m nọrọ n'ịjụ oyi jụọ ezigbo oyi n'ihi na o werela akwa ndina wee kpuchie onwe ya adịghịkwana m na njikere ịyọ ya anaghị m ayọ gị ihe ọbụla ya bịara ụbọchị echi ya azụ egbuwe mgbu ya na isi ọwụwa na olu mgbu ike agwụcha m ruo ụbọchị ahụ niile devil bịa e si nakwa ndina bulie na-agụ egwu na-asa ekele dịrị chineke ya pụọ gaa na-agba egwuregwu gọlf na-enwe ọṅụ ịma o were m ọtụtụ afọ tupu m amara ya na nke a bụ ihe nzuzu ma ịma mgbe ihe ewu ihe nzuzu na-adịghị mma nwanne anyị anọrọ na-eme ihe ahụ eme ya eme ya mgbe niile na-eme ya mgbe niile na ndụ anyị niile na ele ya anya na ihe ọ na-apụta ọ bụrụ na ihe ị na-eme anaghị arụpụta ọrụ kwụsị ime ya iche oke echiche banyere ndị mmadụ na-ewere ikikere anyị iche oke echiche na-ewere ikikere anyị Chineke gwara m otu oge si nsogbu gị bụ na ị na-eche echiche nke ukwuu nyochasị anya ụfụ obi ilu mgbakasị ahụ echiche ịkpụ ụgwọ ọ bụrụ na ị chọrọ ibulite ikikere gị mezie otu i si eche echiche ugbu a anaghị m ekwu na ọ bụ naanị echiche o nwere ike nwekwe ihe na-eme gị na ahụ gị anyị ga-ekwu banyere ihe ụfọdụ ndị ọzọ ma emesịa o nwere ike ị naghị eri nri nke ọma nke a nwere ike ime gị na-arịa ọrịa mgbe niile mana ọtụtụ n'ime ya n'ezie echere m na m ya na ọ ga-adị mma bụ ị nwere ike ị na-emezicha ihe ndị ọzọ mana n'ime gị ijupụtara jupụtara na ihe ndị na-ezighị ezi obi ilu mkpọrọmasị na ihe ndị ọzọ achọghị m ịma ihe ọzọ niile ị na-eme ị nwere ike inwe ike ọgwụgwụ amen Jọn isi iri na anọ amaokwu nke iri abụọ na asaa n'ezie agaghị m akwụsịnwu ya enwere m n'ọtụtụ ọtụtụ mmadụ ndị na-akpasu m iwe ma enwere m ọtụtụ nsogbu ị gaghị akwụrụ n'ebe a na-asị na m kwesịrị inwe obi ụtọ ọ bụrụ na ịnụ maka nsogbu m <laughs> ị maghị ụdị nsogbu nke m nwere o nweghị ihe ịma banyere ya ọ bụghị n'ihi na m na-akwụ ebe a na-eme nke a bụ na enweghị ihe ndị na-eme n'ime ndụ m kwa amen ọnwa atọ na ụma gara aga ewepụgara ukwu m were megharịa ya ha chawa ya wepụ ya tinye m nke ọhụụ ma ee ọkwa m dị ihe a ana m n'oche ndị ngwọrọ otu izu ha enye m osisi ka otu ụbọchị gasịrị m jide ya n'aka na-aga ha sị na m ekwesịghị ibu ya na m kwesịrị iwere onwe m dabere na ya ịma ihe mere na echere m n'otu ụzọ n'ime ihe ndị m ji nwere onwe m ọsọ ọsọ bụ na ihe niile nke ha gwara m emere m ya enwere m ezi agwa achịrị m ọchị nke ukwuu n'oge ahụ mgbe ahụ Echere m naanị ịchị ọchị ahụ nyere aka gwọọ m. na-agwa ọjọọ na ihe niile nke na-eme n'ime ndụ gị. Na-ekele ekele n'ihi ihe ọma ndị na-eme na ndụ gị ma na-atụkwasị Chineke obi ka o nwee ike mee ihe ndị nke ọzọ. Udo m ka m na-ahapụrụ unu. Jọn isi iri na anọ okwu nke iri abụọ na asaa. Udo nke m ka m na-enyefe unu ma na-ahapụkwara unu. Mgbe mmadụ na-enyefechasị gị ihe, ọ pụtara na ọ na-enyefe gị ya n'uche ya. Jizọs si Lee, n'echiche obi m, otu n'ime ihe ndị m na-ahapụrụ unu bụ udo m. Ọ bụghị dị ka ụwa na-enye ka m na-enye unu. Ekwela ka obi gị nwee nsogbu, ekwekwala ka ha tụọ ụjọ. Ekwela ka onwe gị nọrọ n'ụjọ na-ama jijiji, ma ekwela ka ị nọrọ n'ụjọ ma ọ bụ na mmegide ma ọ bụ na ịnọ n'egwu. O o! O nwere ihe ruru m ime. Chineke sị, Lee, enyela m gị udo. Ọ bụrụ na ị nwere Kraịst n'ime ndụ gị, mgbe ahụ mmụọ nsọ bi n'ime gị. Mgbe ahụ ị nwere mkpụrụ niile nke mmụọ nsọ nke bi n'ime gị: ịhụnanya, ọṅụ, udo. Onye ọbụla kwuo enwere m udo. Ị kwesịghị ịga n'iru ị na-ekpe ekpere ka Chineke nye gị udo. Ị ga-ekpe ekpere ka Chineke nye gị echiche nke ị ga-eji tinye udo ahụ nke ị nwere n'ọlụ. ana m agwa gị ọ bụ eziokwu echere m ọtụtụ oge anyị na-adọkasị onwe anyị na-ayọ Chineke ka onye anyị ihe ndị anyị nweburu amụm ndị Filipa na anọ okwu nke isi ruo na nke asaa o so n'akwụkwọ ndị m hụrụ n'anya n'ezie ana m eche maka akụkụ akwụkwọ nsọ a kwa ụbọchị echegbula onwe gị ma ọ bụ nwa ụjọ maka ihe ọbụla ma ọ bụ ọnọdụ ọbụla mana n'ime ihe niile site n'ekpere na ayịyọ na ekele na-eme ka Chineke mara ihe niile ị chọrọ ma udo nke Chineke ga-abụ nke gị ma nkwara m m, isi iri atọ na asaa n'anya amaokwu ndị nke mbụ ya ọ sị adọgbula onwe gị maka ndị ajọ omume ma a ga-egbutu ha n'oge na-adịghị anya dịka ahịhịa anọ m na-agụ nke ahụ otu ụbọchị m si ele ihe anyị ga-eji na-ewe iwe n'ihi ihe ndị na-eme n'ụwa taa ana m ekwukwe na anyị agaghachi ịma ime ihe ndị anyị kwesịrị ime ime ihe ruru anyị n'aka ime ịkwụrụ n'ụkwụ anyị banyere ezi omume mana agaghị m atụfu oge m n'iwe iwe na ichekasị banyere ihe niile nke onye ọ bụla n'ebe ahụ na-eme aga m na-eme ihe m chere na ọ bụ ihe ziri ezi na-echere mgbe opi ike ga-ada ịma anyị ga-achịkwata nwa echiche anyị ma ọ bụrụ na anyị kwenyere na ka anyị na mmụọ Chineke na-arụkọta ọrụ ka ọ kụziere anyị otu esi eme ya anyị kwesịrị ịma ama Ihe banyere ijide echiche anyị na ịtụfu ihe ọbụla na-adịghị mma ma na-ekwupụta eziokwu Chineke na-enye onwe anyị n'ụbọchị taa. kwụrụ ụgwọ ihe ndị a bụ ndị otu na ndị enyi Joyce Meyer Ministries.